Hmm, this will not be small family case. Before I narrate what happened here, I have a message for our women. Please, my sisters, love is not just enough. before you get married to any man try to know the family very very well do not get married to a family that not like you if you notice that the relative of your husband the man you want to marry that they have two or three people in that family that is not happy with you it's better you run for your dear life because when that man is still alive that is not when you're going to face the heat it is when the man cries. that is the time they will start showing you Chege. Now, this is what happened in this family. This case happened at Nibu, a town in Oka South in Anambra State. I want to also appreciate Anambra State Commissioner for Women Affairs. She's really doing a, a great job in that state. Now, this is what happened. These three women you are seeing by my right-hand side are three sisters. Two of them are already married. One is still single. The three of them jointly owned a church ministry. The woman by my left hand side is the wife to the elder brother of these three, three women. The young boy you are seeing is the only son of the man. The man's name is Ernest, and the man is already dead now. Now, this is what happened in 2019. The man had an accident, and this accident developed to something else while the man was still in recovering phase. From what they said, these three women, which are the sisters to the man, they came and stole the man away from the family. They took the man to their ministry. I don't know what is their plan. Now, the wife of the man and the son, which is the only son of the man, they were looking for their father. Nobody know the man's whereabouts. they hid the man away from their family members, even some of the man's younger brother also. According to the three women, they said that the reason why they took the man away was that the man was is having issues with his wife. Why they hid the man away? Unfortunately, the man died. The same three women, they came and take away the man's property. And now they have refused to release the man's corpse which is the reason why the wife and the son of the man they reported this issue to the Anambra State Commissioner for Women Affairs. According to one of the brother of the man, he also claimed that the three sisters have been causing commotion in the family, which have also led to the Umuada to even banish them. And he also said that they have been having land disputes with, the, with their elder brother, Ernest. Only God knows what happened. Just watch the video. Thank you ee ka onye isi jijigi ka nwaanyị isi jijigi sista ekpere ngwa bịa bịa gwa m ebe di ya ka ndị ọzọ so ya bịa ndị nọ n'aka oche m mara m bịa ebe a don't touch my table don't step back a little bit step back a little bit pụrụ ebe a face ebe a i wee na-ekwu kedu afa gị Since our Lord's on a problem. No problem. Ona. Ona tunaona sodi yako. Hivyo umne mwisho. Derebo na mimi. Onuru onuru mwana. Mama ni wota. Mm. Onuru mwana. Are you there? Who is ono? Oh eh. Uh. Omutu mwana. Amụrụ mụrụ ofu nwa anwụ nwa ya anwụọ oke ka ebe obi ọka kedu onye nke abụọ ọ mụrụ ụmụ ole nwoke abịa otu nwoke ụmụ ole ka e nwere ụmụ ịta okwu nwoke na-efe nwoke bịa So onye a bụ diọkpara Ernest Ernest and the only son. Papa Ernest Ndabo his sons in notice for rights. I'm asking you. Asọ onye Igbo Igbo bụrụ nwa Chineke. Mami a bụ omeketọrọ ajọ nwaanyị ji ede gburu e, e, ede awụ I don't have issue with that. ya bụ nwanne bụrụ di ọkpara ihe ụsọrọ ya na-eselụ ya then mụ na Anest and the first wife anyị biri na dis angel hostel ndị a ndị na nwunye a bi I call this small boy what to na 2014 eh, agwa ya na ya jee nne nne nwanne m akacha i buru ozu nwanne gị nwa nwoke a mụrụ maka ebe ozu nna ya dị anyị sị na anyị na-efe chineke bi n'igwe kedu chukwu nke ọnka na-efe ka ị na-efe jizọs nke israel ka ị na-efe jebute ozu ahụ gị na ndị aja aja na that's the chief monarch ka ihe mere nwaanyị akaja ịghọta ihe na-eje ka ihe mere nwaanyị akaja ka cake you over. yes yes that is what i want. ní àti ní àárọ̀ yà The name yẹ six ní wọ́n yẹ six ní ojú. jẹ́nu kan sí kùdẹ́bẹ̀ sí ẹ thank you. wọ́n náà máa jẹ́ ọmọ ní ọ̀sán tẹ́lẹ̀ ìṣe another thing you want for property. Then when you and you lose one and say they have all the properties, everything. Oh yeah, and they need the jet your father, father's cause and his property hata kwani na nke abụrụ nka nke abụrụ nka nke abụrụ nka na ekuzi gị ebe ha nka niile onye ọbụla ga-enwe limit to your relationship with your brother ụmụ nwere ụmụnne nwanne m na di na nwunye eso okwu ntụghachi gị atije gị na gị na na ị nwere ifi obi na don't come to my house go and settle with your wife because you have children ụmụ m can never be your children E ekele ọlụ eke ekele ọlụ ada enwere ebe m ga-abata nkwụrasị ada nwere ebe ị ga-abata inye nke a nke a ngozi famili ihe ọ sọrọ ya na-esere ha ha ji edo. very simple enwe m visitọ afịa bụ 2014 so ha nwere isi e ekweta gama kwa ebe tara aka nju pike ya aka na pike e pike na i hmm? pike chenu pike chana hmm. ọka ya boil down to a particular thing one thing okay. which is onya must assume his duty position as the only son yes gwabazi unu what he wants na the burial okay nwa onye ji property nne ya mhm. ahandi ya yofa to him then this woman nwere ebe o mee mistake for the sake of children ụmụ gị gị na di gị ọkpụkụ di na unu sere okwu your duty bụ imeki sure na ụmụ gị na di gị na-eje asọ that is why ya ji dị otu ala ịghọtago maka ntelụ ime enye too much gap ị ma na ị nwere ike ikwu maka ụmụazị you tolerate shit nonsense from a man so that nwee ka o si wee dị ụmụasị amara na nke a bụ nka nke a bụrụ nka o nyelụ ka too much mana kapụ ahụ e nyelụ abụrụ ya bụ na ada ga-anọkọta bụrụ nwa ada ka ịka onye ọ na-anaba eti ya rapụta spoil ha na-emena onye onye ara is the only survival son ga-etetukwu over lineage ya nwa ịghọtago sunu ga-arapụta spoil will take over Saga's property. Eh? That's the conclusion. Ị na ịmakwa na ọ bụrụ na ọkata esi ha ji enye gị spoon ya wetazie spoon esi na ọ talụ nchala na nke papa gị dị new makwa ha mere ihe esi unu na nna unu ada atụ ịghọta so na ị ga-aka m nkwadanụ ihe ị ga-emerụ nna gị wee mekecha na ozu nna gị dara n'ala nna gị ọ dangote anya na esi mma m na cement industry ma si buru buru. ọ civil servant retire. civil servant. yes. ọhụrụ na ya lili penshọn ya gratuit. amamebe penshọn mgbe m na-agwa ya mgbe ahụ m na-agwa ya n'okwu nwoke nwere ji ya ego okwu ịkwọ kịrịkwọ. ọ na-akwụ ịkwọ kịrịkwọ mu adọnụ. edo wazi wanzi. onye na-asị mana ntị na mma na ya for once for once mụ na my dad na my mom bụ inwe issue for once anyị na-abịa ọnwụ na the first wife ka nọ ṣùgbọ́n for what. first wife nwa ụmụ onye na-achọ m nọ n'igbo afịa oh. ọ bụrụ onye a ihe a na-akọ jalụ godi kwuo jalụ mana ha kwuru nna gị unu akpa ejum unu emere ife unu kwesịrị ime ngwa àti ah, you start to kneel down to beg this woman abi. as you kneel down across you have to beg this woman. for what. mama yóò kè tí nílò dáhùn jẹ́ ìbí ẹ̀. ọ̀yẹ́ mi sọ wá nínú wọn kẹ́ta kúrú nínú ọkùnrin èsì mú nìyẹn. ó wẹ̀ ní àwọn ọkùnrin èsì mú nìyẹn. ọ̀lẹ́ ìwé tó wọ́n yẹn jì í. ó wẹ̀ ní ẹ̀mí woman the man not try to work with family upside down two thousand two thousand and fourteen to Salve tu! Pharaoh now come. You know, madam, if drug become so much. You never see the beating where they come from. Yeah, you, you, you never will hit. And uh, all the people my brother is like, and property, they will make money. Yeah. But this man had this condition. Yes. Akubare. And all this. All more? This man come back to Nigeria in the morning. So one day, he gets in the afternoon, around for their father. He's here today. And I asked, is condition this man on our I told man, I asked him, no, where they got. I seen them, what do you hear, what's happening? Maybe a Google, evidence. Whatever evidence. It's not, five days. Yeah, se bɛ bɛ wula na wɔn dɛ b'a sɔsɔ diya ŋun na yɛ sɔsɔ diya o yɛ ni ŋun na yɛ village sɔsɔ diya jira na wɔn dɛ sɔsɔ bɛ n'a kun di to dɛ how wɔn wɔn wɔn ada ŋun ti diya how wɔn bɛ awɔ yi how wɔn bɛ diya la ti tɛ wuli bɛ n'a ti tɛ bɛ ti tu bɛ. jɛnɛ bɛlɛ fa nɛ mɛ. o ni da bɛ du ne ko ne ko mun bɛ ka bɔ n'a bɛ n'a ti sisi n'a ka mun ɔ ma lasigbɔ bɔ da yira yala a ka bɔ yɛ you have court gbogbo ẹ̀ka court ìtumọ̀ ní a ò ní a. kí wọn àbùkù wọn lè fi. bọ́lá ti wà ní lásìkò ọ̀nà wọn yẹ kọ́ ọ̀nà òfin òfin nna kẹ nna kẹ yẹn kí wọn kẹ kú. nta ẹni wọn kọ náà. bifa ne ne ni ma na ye wa sọmọ a mọ ẹ ẹ da ka kana lọrùn wa ọ bẹ wa ọ tẹ se property list ọ e tu se. kéyìn mu wa ni ẹ ti lo wa ni ni ẹ. two. Have you ever seen this kind of problem? I, I just said that the back to the kids. Come on, that. Mama, two. Wọ́n náà wá àdá ọ̀nà àdá ọ̀nàbẹ̀dì yẹ abẹ́ alẹ́ mi sẹ́yìn ntàmínà ètò náà sáyọ̀ ọ̀tún tún ẹ̀yẹ. Nkí tọ́ o jì o jì o sì bẹ́ẹ̀dì yẹ ní mú sálà mẹ́rẹ̀ ẹ̀ náà dọ́wà ló gùn. Ọ̀nà àdá ló gùn. Ndé o bẹ́ẹ̀ lọ rẹ̀ bẹ́ẹ̀ rẹ̀ bá kọ́. Àwọn èsè bá mi. cases yẹn. so before this thing like this before i dey analyst all these things wey dey happen. gye ɛda wɔawu awo ɔbrɔ mo ne ngbɛyɛ ɔmo iboliɛ kwata norwich brewizard brew yɛni ne de ne wa nwankɛwo kɛmankɛwa yi onye a nwanne gị ofu na ofu na onye a nwanne gị ofu na ofu na onye a bụ nwa nwanne gị running the wealthy against what three of you are doing in your parents' compound. Thank you. Wani Adam Ekwu. Tí a ló kẹ́ bí fí ni èkú. Adam Ekwu ni òkú akúkẹ́rẹ́ ni. Thank you. I done that before. Ẹ bá bá bá before me àmọ́ ọ̀tọ̀. Mama lè ní nà àgbà. So. Àná mà sọ sábà pé. Onye àná àkúta, a sara àmụta. Kàmgbé àmụta, kàmgbé àmụta. ụmụnne gị si na anụrụ ya ekwu ya mụ na ya na mụ na ha na o nwere mgbe ọ si na ihe bidoro na ha nwere ihe mere di ya na di ya nwere mgbe ọ sị gị rapụrụ ya n'obi ya na ka di ya onye a na isi isi napụ ya n'obi wee bido ọrịa di gị si ya rapụrụ onye a n'obi